AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwọ nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ woo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa chimo nwa chineke kelere m chimo na chimemela otuto na ọjịja mma ka anyị ji na-abịa n'okwu jehova n'ụbọchị nke taa na-ekele ya n'ihe ọma nke o mere anyị ka anyị wee hụ afọ ọhụụ nke 2024 jehova imela anyị ga-ewere akwụkwọ nsọ na ndụmọdụ nke anyị ga-anụ n'akwụkwọ abụ akwa isi atọ amaokwu nke iri abụọ na ise na iri abụọ na isii ọsị otu a Jehova dị mma n'ebe ndị na-ele anya ya nọ ọ dị mma n'ebe mkpụrụ obi nke na-achọ ya nọ ọ dị mma ka mmadụ chere nzọpụta Jehova derekwa duu na ya Jehova dị mma n'ezie onye ọma na-ege ntị anyị ga na-ege abụ nke ga-ewuli mmụọ anyị anyị ga-akpọbata ụmụnna anyị nwoke na ụmụnna anyị nwaanyị ndị bụrụ abụ n'ala Igbo ha ga-enye anyị abụ nke dị mma n'ụbọchị taa anyị ga-enụ olu ndị Zion Herald ndị Seventh Day Adventist Church Choir Isugwu Aba ha ga-enye anyị abụ nke pụrụ iche anyị nụcha olu ha anyị ga-akpọbatakwa ndị Seventh Day Adventist Church Choir Hilltop Aba ka ha nye anyị abụ ọma anyị ga-anụ sọsọ abụ ka anyị wee kelee Chineke n'ito ya n'ịja ya mma n'ihi na akwụkwọ nsọ sịrị na obi Jehova na-adị mma n'ebe ndị na-ele anya ya nọ ama m na gị onwe gị onye na-ege ntị na-ele anya Jehova mụ onwe m onye na-ekwupụta okwu na-elekwa anya Jehova ma na-asị ka anyị gbalịa chere nzọpụta Jehova ka anyị derekwa duu mgbe anyị na-echere ya aga m ewere aṅụrị aga m ewerekwa Aga m ebu chineke bụ eze nke ndị eze unu emeela ndị Seventh Day Adventist Church Choir Ishigu Aba Zion Herald na-abụ ọma nke unu nyere anyị n'ụbọchị taa nke anyị ji na-anabata afọ ọhụụ nke anyị na-asị ka otuto ọchịchị mma dịrị chineke ekwuwo m si n'ụbọchị taa anyị ga na-ege abụ ọma abụ nke ga na-eto aha nsọ jehova abụ nke ga na-ewuli mmụọ anyị ka anyị wee tụkwasị jehova obi anyị niile ka anyị gee ndị Seventh Adventist Church Choir Hilltop Aba na-abụ nke ha si ka anyị bịa lee ihe chineke na-emere anyị bịanụ ka anyị lee mara na ị nwere ike kụrụ anyị n'ekwentị na 0706 site site na Adventist World Radio ka abụ ọma si na-erute anyị nso onye ọma na-ege ntị na ị nwere ike ige ozioma nke na www.awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo

a ọnụ yọaa a nke chineke na-emere anyị n'ihe isi ike nri adịghị mmiri adịghị onye na-enweghị nwa onye na-enweghị di nramahụ niile nke anyị na-enwe n'ime ụwa anyị mana chineke bụ chi ka anyị tụkwasị ya obi ndị Seventh-day Adventist Church Choir gu Aba Zion Herald bụrụ abụ ama amasị ka anyị niile nụ ya ha kpọrọ ya amara ya amara chineke na-abara anyị ụba ka anyị kpaa agwa nwa nke chineke na ige chineke ntị anyị ga-anata amara ya nwa chineke ọma na-ege ntị mara na ị nwere ike ige oziọma nke taa na www.awr.org gị tinye asụsụ igbo makwara na ị nwere ike kụrụ anyị n'ekwentị na 0706 363 7224 0706 363 7224 gị ọma na-ege ntị ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka oziọma si na-erute anyị nso ya ka anyị ji na-asị ka anyị ga-abụ nke ugbo atọ Chineke ga-agọzi anyị niile ọ n'ike bụkwa na ume ji ka m ji iwe dị ndụ ụbọchị taa amara ya ka m ji iwe dị ndụ ụbọchị taa amara ya dị n'arụ Hallelujah.

na abụ ọma nkunu nyere anyị n'ụbọchị taa ka anyị chekwuta na akwụkwọ nsọ nke anyị gụrụ n'ụbọchị taa site na abụ akwa isi atọ amaokwu nke iri na ise na nke iri na isii ka m chekwutara anyị na Jehova dị mma n'ebe ndị na-ele anya ya nọ ọ dị mma n'ebe mkpụrụ obi nke na-achọ ya nọ ọ dị mma ka mmadụ chere nzọpụta Jehova derekwadu na ichere ya ka anyị gbalịa na-eme ihe ọma ọ ga na-enye aha nsọ chineke otito abụ nke anyị ga-eji wee mechie ihe ofufe nke ụbọchị taa ga-esite n'olu ndị Seventh Day Adventist Church Choir Hilltop Aba ha si ka ndị dị nsọ ka anyị fee chineke ka anyị niile fee chineke site na anyị bụ ụmụ chineke ndị chineke unu emeela na abụ ọma nke unu nyere anyị taa gị onye gere ege ama m na anyị na-eche mgbe chineke anyị ga-abịa ka anyị gbalịa na-akpa agwa ọma n'ime ụwa anyị nọ n'ime ya unu emeela gị ntị anyị na-arịọ ka chineke gọzie ndị ji olu ha na-alụ chineke ọlụ ka chineke nọnyere mmadụ niile ka udo chineke bara gị onwe gị onye gere ege n'ụbọchị nke taa n'aha jizọs obi ụtọ ka m ji na-anabata anyị n'ime afọ ọhụụ nke 2024 nọ. unu anụla ozi ọma unu anụla ozi ọma ka anyị na-ewetara unu Adventist World Radio ka ozi si na-abịara unu Adventist World Radio ka ozi si na-abịara unu enyi m ọma na-ege ntị unu emeela nọnyere anyị n'ụbọchị taa mara na enwere ike ịkụrụ anyị n'ekwentị na 0706 363 7224 0706 363 7224 mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị rosmary guine lowrence na si echi ka anyị zukọkwa ndewo